kachasị na mba ahụ a na-akpọ Naijiria ihe anyị na-ajụ onwe anyị bụ ọgụ gịnị na-eme kedu ka a ga-esikwu ya okwu onye ukwu nwaanyị ukwu ahụ mhm. ihe anyị ga-enebanye anya n'ime awụ ọtụtụ ọdachi na ọtụtụ mkpa na ọtụtụ ihe na-ada dị n'ala Igbo ugbu a ọgba na ife ukwu dị iche iche ka wụrụ ọkụ a ga-agba agada wee nya ya ka anyị si ka anyị tinye ọnụ wee nebanye anya mmalụ n'ịtụ alụ anyị kedu ihe ọ dị ka ekwesịrị ime kedu ihe ọtụtụ mmadụ kwesịrị ime ugbu a aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ikoro tata bụ maazị ejikeme ọbazi maazị kanayo odeluga igbo mma mmanụ anyị na-ekene ụlọ m ga-etinye ya n'aka ejikeme ọbasi ka o dula anyị wee gaba maazị ọbasi ndị igbo ekelela m ụnụ echere uh, m ndị Igbo tiri ilu si na anaghị agwa <laughs> ochintị na agha ezule na ahịa esule mm. enweghị onye ọbụla na-atụnye anya n'ihe na-eme n'ụlọ n'obodo anyị ahụhụ Naijiria na-amahụ na nsogbu mm-hmm. um, mbụ a ka na-eche uh, uh, nwere ike dị mma o nwere ike ọ dịghị adị mma ile anya ihe na-eme ugbu a o doola anya na nsogbu nọ n'obodo site n'ugwu Awụsa ebe mma Boko Haram ma ihe ọzọ na-eme ugbu a o Abuja oruole eh, ndịda anyanwụ maka anụrụ na ọtụtụ ndị ndịda anyanwụ agbafuole gbafee Benin Republic ịzọ isi onwe ha ma n'ala Igbo ihe na-eme n'ala Igbo taa ịtụlepeni mm-hmm. ya otele ekwuwere ihe a na-asị ndị bụ ihe a ha na uche ha ha si onye ara na uche hmm. ndị buru ihe abụbata obodo anyị bụ Naijiria ha na uche ha anyị ewerele nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ echi obodo ahụ bute nnukwu ọgba aghara ilezi anya ihe na-eme ugbu a ị gaghị asị na anyị nwere ndị ọchịchị hmm. maka ebe ọ bụla ị gara onye bilie ya eme ihe masịrị ya hmm. ị ga-apụta na e, e, e, ọwụrụ oshi a na-ezu ọwụrụ ama a na-agba ihe dị ka ọlụ ugbu a ọ aga ka a na-alụ n'ọlụ onye tiri gị n'ihe ọzọ bịa kọwara m ihe dị iche maka kwa ụbọchị ka a na-akwa mgbọ a na-egbu egburu ebe egburu ebe a ọrịa wụ na ee mmiri abaala n'opi ụgbọgọ hmm. na ihe anyị na-ekwuzi ugbu a wụ na otu obodo ahụ Naijiria dị ihe sọkwara gị kpuchie ya eziokwu nọ na-ewu na ọtụtụ mba dị iche iche mezuru Naijiria onye ọbụla ewerele nwayọ tepụ onwe ntakịrị anyị nwanne ọnụ ikoro ihe na-eme na Naijiria na-ewute anyị kama nkata anyị bido mgbe ihe e, anyị bidoro kwuwe okwu a nkata anyị bụ ihe gbasara ọdịmma ndị Igbo ya bụ n'abalị a ọnụụtụtụ a e, dịka ebe ị nọ anyị chọrọ ka a tụlee ọgba aghara niile a batara ala Igbo elihe a ga-eme elihe a ga-eme a ga-agba nkịtị a ga-akwụsị ya ọrụkwanụ na a ga-akwụsị ya elee ebe e ga-ebido kwawa nwaanyị ukwu wa ọ ya bụ nkata anyị chọrọ ịkpa n'abalị taa maka m jụgodu eh, eh, maazị Odeluga ihe ọ ga-ekwe njikọlata e, ọ ga-ekwe maka na ibe nji si na ọ ga-ekwe maka na Igbo kwenyere kwenyesie ike na onye kwe dị ekwe ofu ife gbagwojuru m anya dịka bụ na ọ dịrọ ka Igbo niile ezuzikwe ife bụ nsogbu maka na dịka maazị Obasi si wee kọwa ee ada agwa ochintị na agha esu onye ọbụla tara anyị ya mmiri ga-ama na ọgwụkwọ nwoke bara si na anyị adịrọ levi ya bụ na ife izigodo bụ na ọ bụ na Igbo ka ara bụrụ Igbo kweta na e nwere nsogbu ehe dena ebụrụzie bunu e wee gbakọ aka e wee jikọọ aka maka na njikọ ọka mana ife dị n'elu kịta anụwa bụ onye ọdụzikọ oke n'ọfịa ngwere n'ụlọ onye nke asị ebe a ọ nwekwu ndị a na-akpọ asị non gọọmenti ndị asị vigilante ndị asị nka asị nke ọ onye mma onye bụ onye nke ka nke bụrụ na ndị na-achị achị na-eme ife n'ụdị na na ife niile kwụ dị mma mana ọtụtụ mmadụ ma n'elu kịta na onwe onye na-esibie wee gaba obodo ọzọ na-abụrụ na ọ na-aga ọchịrị obi n'aka ya ga-elukwọ ma ga-egbu e, ma ga na ife dị mkpagodo bụ na ọ ga-ekweme na ọ bụrụ na Igbo kwe na ịma na efe ji anyị na efe anyị na-eso na efe bakwutela anyị maka na mgbe anyị kweta ife bụ mfe bụ nsogbu anyị agbakọ ka a ga amụ ife anyị nwere ife amụmadụ ife anyị eme ya nwere ife bụ igbo gbalị igbo gharị ya wụ na uche gị ewu na a ga-ama ka a ga-eji jikọlata ọma anyị hmm. mana maazị eh, ụkọchukwu ile n'anya eh, aga m asị ndị bụ ụlọ bido ihe awụ ndị ọdịda anyanwụ gara wepụta eh, otu a na-akpọ amoteku sị na ha ga-ejikọta ebe ahụ were ihe wee chekwaa onwe ha ịbịa n'ala Igbo ee eh, enwele ee eh, ESN bụ nke ndị IPOB ee eh, ndị gọvanọ ndị Igbo apụtasị na nke ha wee bobe agụ ka ịpụtakwale anya ọtụtụ obodo nwekwere ndị ha mapụtara wu ndị nche a na-akpọzi vigilante ihe a niile ọ n'uche gị onye onye onye ume mmụọ na-anọ si ele ebe m ga-agbaga ịchọ inye aka ele ebe ọ ga-aga kedu nke n'ime atọ ka ọ nọ kedu uche gị n'ihe a ife o ji wee na agbagboju anya bụ na mgbe niile mmapụ mmapụ amarụzi nke afọ na-alụ maka na ka Ebube Agụ nọ ESN nọlụ Vigilante nọlụ o ka nsogbu ghara ịdị ndị na-atọ mmadụ ka na-atọ mmadụ na-atọ n'ala Igbo ndị ji egbe achịnama ka na-egbusisi ndị mmadụ na-aga ndị Anambra steeti na ha ebepata nya ESN ka onwere nke melasị o na ife a na-emekwa na ebe n'ebe a ka egbu na e ewezuga na ESN na ewezuga na ESN pụtara kwụsị ndị a ebenebe a ka egwu anụbeghị m akụkọ ahụ o nwebeghịkwa nke akọwụsị na ewezuga na ndị ebube agụụ gbapụta kwudo ife a mhm. ife aka agwụ n'obodo ka ọ ka a sị na vigilante anọkatakwa anọkata eseta ofu onyoko gosi ya ebe a chịpụta katapọt na ngwere na onye eji katapọt akpodoro isi na ana sị na ndị akwụkwọ ndị ndị asịrị ji ya eji egbe na-abịa bi chọọ ebe ha bi chọpụta ife a ife na-ekwu bụ na nsogbu anyị dị iche ebe anyị nọ dị iche ụlọ hmm. na-agba ọkụ ndị na-achụ oke nọrọ ya n'ime ọhịa chụrụ ya n'aga nya ma ESN o ma Ebube o ma Vigilante o ma nke ọbụla akpọ ya o nwere nke na-arụ ọrụ ụfọdụ nwere ike ịsị m na Ebube Agụ na-ana mere announcement last week ma uh, two weeks ago gbasahụ m ife na-ebe na-ebe ajụjụ bụrụzie ọ gịnị kpatalụ na-enwere ife niile a ife n'ebe ebe na-ebe ikwuru maka ndị agbata obi anyị ndị nọ n'ọdịda anyanwụ merụ amụta ikunu ife na-ebekwa na-ebe n'ụzọ nke ha mana ife o ji dịba iche bụ na ọ dị ka ha kpara akpa ụbọchị izi ife o ji dị ka ha kpara akpa na anyị nwe na amụta ikunu ife anyị nụrụ ka egburu anyị anụrụ ka egburu anyị nụrụ ka ọ dara mana onye ọka mmụta anyị nwetalụ kọwara anyị n'ọkwa na Naijiria na-alụ ọrụ gọọmenti gwara anyị na ife a na-akpọ Amotekwu na awụrụ ụbọchị a anyị ka o bido na ha bụ ụzọ chịkọta onwe ha na nzukọ ha echefuo na mmefu onye anya a na-akpọ ya. Delu hmm. webụsaịtị delu nwere ndị ọkammụta nọ na ya kwuo na ekwenu ife na-eme na ịka esi na anya otu n'ime ife ha kpọrọ afa wụ Regional Security Plan mhm. ya ka ha melụkpọọ ya Amotekwu ọ bụrụ sọsọ na ha pụta kwuo na TV na ha emee na naghị akpụ ya Amotekwu nọọ na ka ha kwuru ndị ọkaiwu nọ n'obodo n'obodo ije n'Ọyọ steeti ije na Lagos steeti ije na Osun steeti na ha nke balụ n'ime ebe a na-eme maka ọkaiwu detue na akwụkwọ nye gọvanọ ọsai na otinye ntụlọ na ọ bụrụghị na federal gọọmenti bute echi si nna ha na ifeanyị ugwu obodo ndị edebela gọọmenti maka esi hazie ya esi mee malụ ka a ga esi kwado ha malụ ka a ya esi kwụ ha ụgwọ ha nọ ka ndị na-arụ ọrụ gọọmenti nye ha ndị ọ bụrụ na na-eje ọrụ gọọmenti haus maọbụ na na-eje ọrụ steeti na nọ na mini kọmishọn maọbụ gọvanọ etu ahụ esi akwụ ha ụgwọ etu ahụ esi enekọta gị anya si ka ihe esi enekọta nke a maka ife edere n'akwụkwọ nye akpa akpa alarụnde nke anyị wụ na ife akpa na akpa aka nkụ ndị gọvanọ tupu ebute nke Ebube Agụ mụrọ m ife ha si na agụ melụ ha nke ahụ nke izizi akpọrọ afa tupu ha na ndị ndị ha si ndị uwe ojii iwu nsogbu na ha ha ejime ife ha kwesịrị ime ndị agha wụlọ nsogbu ha ha ama ife ha kwesịrị ime mana nke izizi ha si ka ha kwuo ha si ka ha na ndị ahụ ejegbu ihe ka ekwuo ka ha esi mee ya ndị amaghị ife ha na-eme ịkpọrọ ijekwuekwazie ha ka gị na ha kpaa emechaa nke ahụ ọ ka ife egwu ha pụtakwuo ife ha chere ha kwu onye onye na-afụ maka e, e, echi ndị uwe ojii pụtakwuo nke onweghị nke dakọrọ adakọ ahapụ nke aha n'akụkọ ndị nọ n'obodo ndị IPOB si na ife a ha afụ na ha gba nkịtị maka onye kwechi ekwe ọ bụrụ na ha gba nkịtị ha emeghị ire ife eme ha abido nke ha na-akpọ ESN ọ dịkwazie ka ha tụtere mmụọ ndị gọọmenti anyị ndị gọọmenti anyị si emechazie ụbọchị izu ole na one gara aga si anyị na ha nọ ha ekwekwaziela na ha ya emekwazi dịka ndị agbata obi anyị merụ anyị akpụ ya ebube agụ ka akpọziri ebube agụ anụbụghị okwu m na-ede nye n'Igbo steeti ọbụla ọ bụrụ sọ nke aha ka ha na-ekwu ife a ndị ndị nọ n'obodo dịka ndị IPOB ndị ike gwụ na eji n'aka ha si na onye na efi na-enwere ọdụ na ọchie na-achụrụ ya ijiji mana na ebe ha nwere ọdụ ka ha were ọdụ ha fechaba ndị ọbụla nwere vigilante nke ha ya iduo na Anambra steeti ife n'ụlọ na Anambra steeti na emekwazi amalgamation of all uh, vigilantes ka ọ bụla gara Anambra steeti n'afọ ndụ ha bịakwazie ya enwe ebube agụ ọ vigilante a ya wee ebube agụ ka ebube agụ ya awụ vigilante ka ọ nwee nke ya daechi ibe ya ife ife gbagwojuru anya nya ka anyị na mgbere niile mmakpu mmakpu amarọ nke afọ na-alụ maka onweghị nke n'ime ha na-alụ ọrụ ibe na ebe ka na ebe isi mkpue na si na mmiri si n'isi wee gbalụa mmiri si n'isi gbalụ maka na ọ na um, onye ụta anụ ịchịkwa obodo ọgwụ ana onwero ndị gọvanọ ndị Igbo apụtakwara na kọwalụ ndị Igbo ife na-emenụ ngọtafa ọkwa chief sekuriti ọfisa ya bụ ndị DSS na-akpalụ nkata ndị sekuriti ejensi ndị ọkachamara n'ife gbasara sekuriti na-agbafe izu ma nke anụrụ na ntị ma nke ejetara e n'ije ma nke nụrụ n'igwe oyibo nke mba obodo ọzọ gbanyeva n'izu ife ndị a niile bụ ife a na-akọrọ gọvanọ ọrụ ya bụ sekuriti kedu a ga-akwesị ịgodo na nke izizi wee gwa igbo na ife na-emenọ n'ebe mmiri si popi ugbokọrọ na efe chela unu na efe a ga-eme wee ihe ọrụ igbo ka igbo gbakọọ aka ka onye ọbụla gbakọ ọnụ ka ọ bụrụ igwe bụ ike ọ bụrụ ọ njikọ ọka ahụ kịta bụ njikọ ọka ọ bụrụ na ejikọrọ aka ọnụ ịnụ wee anya bụ ụzọ were mgba ọmanchi ịma ahụrụ ndị dị ndụ mgbe ndị ma ihe mgbe a lụrụ agha Biafra enwere ihe a na-akpọ kombi. Hmm. kombin Mhm. ya wụrụ akpọọ ụmụ okorobịa nnukwu ọhịa dị ha gaa azọtọ ebe niile gaa n'elu gaa n'ala mara ihe ọbụla nọ n'ọhịa ka anyị mara ihe nọ ya mhm. maka n'oge ahụ ka a na-eche na ndị anyị na ha na-alụ agha ga na-amịfete mmadụ ga na-enyo mara otu ihe si dị na Biafra kombi ahụ kwa ile anya akwado kombi ọtụtụ ndị na-awụghị ndị agha afụtasị ka agaba kombi ihe nji na-ekwu ihe awụ maka na ihe dịka ịtọ mmadụ n'ala Igbo ọtụtụ ndị pụtaralanụ tọrọ ha akwụ ụgwọ agbapụta ha ha niile ga-agwa gị nọ n'ime ọhịa mana ọhịa niile a nọ n'ala Igbo ala Igbo ele otu agha hakwa na otu ole ya wụrụ ihe a na-ekwu na agha gbakọ ha ọnụ nyụọ maka ọ bụrụ na ndị Anambra mee ha mife Imo Imo ha mife Abịa si ebe ahụ gaa Ebonyi si ebe ahụ gaa Enugwu ha na-agara onwe ha na-agagharị ọ bụrụ na a ga-echekwa ala Igbo Igbo niile ga-agbakọ ọnụ hapụ okwu nke awụ steeti bụ nke awụ steeti ya bịa bụrụkwa ihe a ee eh, maazị Odeluga na-ekwu na ọ bụrụ na ndị ya kpọrọ gọvanọ na-achị obodo na mmụọ na mmadụ na uche ha wụ ka a ndị ha na-achị o ruole mgbe ha niile kwesịrị ị na agbụ izu a ụbọchị ụbọchị kama ara dị na <laughs> ịma e, mgbe ihe na-emebi anaghị na eze mgbe o rụziri ka a mara ihe a ga-eme gị ịhụ na omebiele ezi ebe echi azọkwata maka ajụjụ m chọrọ ịjụ anụrụ m na ugbu a ọtụtụ ndị a ndị ndọrọ ndọrọ ọchịchị ma ndị na-achị ma ndị na-achọ ịzọ ọchịchị n'aka ha na ebe obodo na-emebi ihe ha nwa na-emezi iwu ọ ụmụ okorobịa ha na-aga egobi ka aga zuo elekshọn ọ ka emebie ihe oge elekshọn achịkọtala ha niile ka ha wuruzie ndị ga na-eche ha nwa nche ebunye ha egbe asị ha chewe nche echi agwazie gị o ọ maazị odelugawu nsogbu m gaa nụ ka ha ya ebe ahụ ọ maazị ụkọchukwu ọya were agada gbachiri ụzọ gakwa elee uche unu n'ihe a maka na ọ dị m ka ihe a na-ebubata ọgụ nwanne na nwanne ọ bụrụ ibe ị na-akọ ọwụ na ife ga-eme n'ọdịnihu a sị na uche gị ka ị na-ekwu na o nwere ike na ọma eme etu ahụ mana anyị afụnanụ n'izu gara aga na izuụka na abụ gara aga ka a na-akọ ife melụ na na Owere na nke na-eme n'ọlụ gọvanọ na-achị Imo steeti maazi ụzọ dị mma si na ya ama dịka ọ gwara anyị na mbụ na ya ama ife na-eme n'obodo ya ma ọ wụrọ ndị IPOB na ọ wụrọ ESN na nya na ndị a na-akpọ unknown gọọmenti na ndị ọwa owu ndị iro nyanwa ọ ndị iro gọọmenti nya ife ị na-ekwu ka o ji nwayọ na-ekwu n'akụkụ nwayọ nwayọ ife ọ na-ekwu nọọ ndị iro e, so ịjụzie m kedu ife o ji wee kpọrọ ndị na-echi elu ya nche a na-akwụ ụgwọ ndị aghayara aha ya ọ ga-asị gị n'ịfụ na nọ ndị ire ndị na-achọ ịkwatu gọọmenti ya dịka ya si ikwu bụ ndị na-eme ife a ọ bụrụkwa ndị eziokwu na ndị na-achọ ịkwatu gọọmenti ịfụrụ nọ agha nwanne na nwanne ahụ bido maka na ijelu jee na bee ebe bee ebe a si n'odebe ma ndị na-echi ya nche na ndị ọzọ gbaa biya ọkụ gbuo mmadụ na-abụọ nye nwa na-agwa gị nọ ndị ire so ndị ọchị na-eche onwe ya nche na ndị ọ sị na ya ga-achịta ya echekwazi steeti ọ dịghị ka ndị ahụ bịa ha arị na ha arapụ iche gọvanọ ime ife gọvanọ gwara ha jee chebe ndị obodo a na-atọ ọ ha ga-ebugodu n'ụzọ kwụọ mmiri ahụ dị ha nso n'ọbụ ọkpa e, ebe ha nọ nso ebe ego e si apụta ebe esi akwụ ha ụgwọ tupu e wee kwube maka ndị ọzọ a ga-afụ ndị kwụ ọtọ tupu afụ ndị n'ọdụ ya ya bụ agha nwanne na nwanne ebidogo maka gọvanọ ahụ agbaghị anyị nọ nke ahụ nso ọ bụrụ ya umeahị na ebonyi na-ekwukwa ụbọchị a na nsogbu a ahụrọ ndị agha na-akpọ ESN ka o ji bụrụ ndị n'ọkwa ndị na-agba yanwa mgbe okpuru nọ ndị ahụ wu nsogbu steeti ọmịta aka yanwa achịrịkwa ndị nke ya sokwa nke ha so ọ bụrụ na a na-ekwu ya ka ntụnye ya tinye ya n'akụkụ nke na-eme n'ugwu ọsọ. maka a na-ekwu ọ dịka ọsọsọ n'ala Igbo anyanwụ ka ife a na-eme ọ na-eme na Kano ka a na-ekwu a na-asịrị na a na-atụ anya na ọ ya eme na Abuja n'oge na-eteghị aka akụkọ ndị ndị na-atọ ntị na na-achọpụta ife na-eme mana na ugwu awụsa ebe ọ na-eme ọ na-abụ ome ọ bụrụ na ha nwụkọrọ ụmụ akwụkwọ nọ n'ụlọ akwụkwọ jee bochi achọlụ ha ego mm-hmm. abụọ obodo gbusisia ndị mmadụ ma ha tọrọ ndị mmadụ achọlụ ha ego nke ọ bụla ha mm-hmm. emere achọlụ ha ego ndị ugwu awụsa ka ha si ghọta ya nwere ife ndị achọlụ ego o mee gọvanọ ha na ndị na-eso ha etinye mkpu na Buhari na ndị ọzọ ezitere ha ndị enyemaka mana enye ha ego enye ndị agha ha ndị nke ha echelụkwa puku oge ọzọ anyị enye ego omenala Igbo ndị ala Igbo si na ụmụnne ha anyị ebido nụsawa onwe anyị onye nọ n'akụkụ adụ ife a na-achọ ụnụ e, e, agwaghị ife ife niile ọ chọrọ maka ife ọ ga emewu ewu ị na-alụkọsizi ụlọ ọmụ ụlọ ụla ụnụ atọ na ọma onye nọ n'akụkụ onye nke ha magwara ụlọ ọgụ isi ugwe ọsọ ama ha ụla achọ etu a ga-esi wee nye onye ahụ ka aka ya baịkwa na pọket ya mana nke ọbụla mana nke a na-eme n'ugwu awụsa ma nke a na-eme n'ọwụwa anyanwụ ha nche a dị njọ ife ọjọọ bụ ife ọjọọ ọ pụtara na gọvanọ etiti ma na gọọmenti etiti na gọọmenti nke steeti ma nke lokal gọọmenti ma nke ime ụlọ bụ na enwero nke na-arụ ọrụ maka na ọ bụrụ na ha na-eme ife ha kwesịrị ime egwu a amaghị ekwe mmadụ ịbata ebe onye siri ike nọ nara ife ọ ife baịbụl m kwuru ọ sị Jizọs sị na onye ga-abịa jide onye onye ga-abịa izu ohibe mmadụ na egwu ama ekwu ya na ọ bụrụ na nwoke siri ike maka na onye anya fụ ka nsogbu ga-adị nọ ya nọrọ onwe ya mana onye onye fụ na onye ahụ esighị ike ya abata kechie ya ebe ife ọ chọrọ ime wee pụọ ọ bụrụ na anyị ji hmm. na anyị kwere kwesịrị ike ife izizi a ga-eme awụrụ enyemam ọzọ ife izizi a ga-eme wee tụọ alụ maka na ịtụ ọsọ dike nyara agbalị izu ọ bụrụ na anyị e gbaa izu anyị ga-ama ka a ga-esi wee nebanye ife anya mmalụ ka a ga-esi mee ka ọ na ka a wee kwụsị hmm. ọgụ a maka ọgụ ebido na. anọ nke nwanne na nwanne ga-ahụta ka nzụta aka njọ um, ife na-atọ ọchị mana ọ bụrụ ife kwesịrị ịtọ ọchị bụ ụdị ntụ ndị gọvanọ atụ onwefa ee gọvanọ na-asị nọ ndị ilie ndị politikal oponent ya mhm. njukeneli kaịchuali politikal oponent ọ na-abịasị ikidnap ndị mmadụ n'ụdị ka na ị na-eje elekshọn kedu ka efefa na-achọ ime ọkava chụwa ya na gọọmenti haus nọchie <laughs> ka ezi mgbe sivilian mebe ku ịghọtagoso maka na afa na-akọ akụkọ a ọ bụrụ ọ dịkwafu ka ife si Abuja apụta maka na anụbago m nyebe akụkọ lai ọ dịka lai laya Muhammad mhm. akọwago ụmụ akụkọ ji bụ na ndị ụka na ndị politishan na ndị nwa agụsịa ndị nwa tibụ n'ọfa na-akwado iobatro gọọmenti ba nye ọ bụrụ ndị esi akwadobe n'ụdị akụkọta nyebe akụkọ ọzọzi agaba ndị pastọ chie gbagbue maka etu a ka ndị bụ ndị odichi egwu ya bụ ndị diktatọ ndị obodo ndị ọcha na-akpọ diktatọship etu a ka si onwe ya mgbe mmadụ ga-apụta raa akpụkpa na-akọ akpụ maka na onye na-asị na ndị ilie na-achị ya na ndị politikal oponent ya kedụ mgbe eji wee nwee politikal oponent n'ala Igbo ọkwa ife na-eme bụ na onye gọvanọ baa pati nke a ife niile Igbo ji esi n'ebe ọbụla vanọ si n'ọfịa si n'ụlọ wụrụ na na pati nke eh, ndị na-achị achị ma mgbe ya bụrụ na eh, onye bụ igu ka iwu na-eso ọrụ ihe ndị politishan na-eme inuzugo politishan nọ nnọọ na-azọ etu a ga-esi wee na-apụta ọchịchị n'aka onye ọzọ ọrụ osonarịa chọba nke ụkwa sofa si ebe a pụta ezi chaa fasi nnọọ na ya pụta nya ịkọba akụkọ nọ ndị ilova no nwoke mmiri ọ na-eju n'ọnwa nkịta nkịta olugo na omume maka na Jide ọchịchị sọta ma ije ya etu nwanne anyị nwoke bụ help ụzọ dị mma ji na-eko etu ya si wee jee konata ya ọnụgo na omume nọ nkịta ka ọlụ dị na ị ga-achịkwa obodo onwere ntụ dị ya ma anwerozi ụgha dị ya ịghọtago ehe maka na ọnụgo na omume ị ga-ewepụta ike ị ga-egosi ife iji bụrụ dị mkpa bụrụ onye na-achị achị mana ofe nyelu ndị na-achị na Igbo amarọ nke o si nye ife ikpo oku kpọọ igbo ifabịadoigbo n'eli ka agbaghị hmm? maka na ife oge elu ọ bụrụ nkịta ya bụrụ mgbe ị ga-eji na-atụ oke ka aka ma oke ma oke afọ na-asị na onye dịkịrị bụ na nke a dọrọ mana olugo na omume ọgụ bụ onye isi gị na-achị gị bụ onye afọ ndụ n'akwụkwọ ọ bụrụ na ị nwere ife ihe ma ịkpọ ndị bishọp ịma ife ihe ma ịkpọ ndị pastọ ịma ife ihe ma ịkpọ ndị arịara ma ndị ọmata ịma ife ihe ma ịkpọ ndị ọgbọ ịkpọkwuru ụmụ nwaanyị ụmụ ada igbo si ha bịa ka amalive ha eme ndị na kpoju House of Assembly ofu onye n'ime vei na-akụwa na o nwere nnọọ ofu onye mụ ife eme ya bụ na onwero onye bụ onye Igbo kwesịrị ige ndị a ntị ifefe na-akọ na ife na-agbamghalị bụ na Igbo ada ajụkwụzi ajụjụ oge elugo ka Igbo ga-ekunie jekwue gọvanọ na-ajụ ya anya bụ ajụ wee rue jee n'obido ya onye ọbụla bụrụ nsogbu ịnya bụ nwaanyị nọ n'okwu apụkwue gọvanọ n'ama gọọmenti haus asa kwesị ji ntụrụ ya iche onye ruo na anọ ndị nwoke bịakere gwa ya okwu gwa ya okwu n'Igbo agbọkwe ka asụba oyibo gwakene anyị okwu n'Igbo kedu ife na-eme n'obodo ebee ka ejekọ kedu ife anyị ga-eme ka ebe ịchọ ka anyị mee ịma na atụrụlụ ọkụkọ nyụọ ahụrụ echere m ọtụtụ ọkụkọ anyị anyụọla ọtụtụ ọya wee ebe nsogbu nọ bido hmm? n'ihi na ee gị gị iri atụchanye gị gị irie edezi ọnụ ị ga-eji si e, ole mm-hmm. enweghị e ịma ịjụọ m otu ihe mere Igbo ka mmebi ihe n'ala Igbo wụ na Igbo amazighị ihe ọ bụ na mmadụ onye Igbo mm-hmm. maka na enwere mgbe nwoke onye Igbo ọ pụtara ihe sọrọ gị nyekwe ọma ebe ọkwụ mm-hmm. ọmebe ebe ọkwụ ịpụtazi gị lekwa ihe nwe na ihe a anaghị eme ya eme mm-hmm. lekwe otu esi eme ihe a ọ bụghị ihe Igbo batara ugbu a ihe niile wụzi ego ego mgbe ị na-eme ya na-achị ọchị onye ọbụla na-achị na-achị ọ baala n'ume Igbo mm-hmm. ya wụ na ịpụtazie taa ile anya ka m dọchigharị azụ mgbe NPN na NPP na-eme politiks n'ala Igbo ndị akwụrụ ndị akwụrụ ee ndị NPN na-eme nke ha NPP na-eme nke ha ya wụ gọvanọ NPP enweghị ihe ị ga-eme ndị NPN na egwuregwu mba e, o mebiele mana elu ugbu a dịka isi kwu maazị Odeluga ha gị imeri ele ndị niile agbara ọsọ gbakpute na pati ị na mm-hmm. enweghị onye ga-emeghe ọnụ sị ha lekwenụ ndị kpọbatara m ka m nnọchite anya ha elee otu m ga-ejizi gbarapụ ha sowezie onye anyị na-dọrọ e ndọrọ ọchịchị mm. Onye wụ na taa onye ọbụla wụ gọvanọ obi ike mm-hmm. ụmụnne nọ maka na ọ ma enyeghala ya ọkwa ahụ si ya ọ gị na-achị mmadụ niile akwụnye n'azụ enwezighị onye mm-hmm. nwere ọnụ mm-hmm. ikwu eziokwu mm-hmm. ndị nwa na-achịkwa na-achị ikike ha esighị n'ala Igbo pụta ọ Abuja ya bụ na ị na-eche nọ n'aka ha ka nzọpụta ga-esi amaghị m maka na na ọ bụrụ na ọsọ esu na-afịa nya azọgbe nwaanyị afọ ime o wee lụzienụ ka ọsọ sulunu ndị welụkwa azọgbe nwanyị afọ ime e wee jide mbekwusi na ọ nọ na-achọba azụ na ngega otu ihe m chọrọ ịjụ iwegadala ee ndị gọvanọ maka na ọtụtụ ndị enweghị okwukwe na gọọmenti otu a ESN nọ ọtụtụ ndị na-asị nọọ ebe nzọpụta Igbo ga-esi ọtụtụ ajụkwala n'ajụjụ si ESN a onye ka ha na-alụrụ ọgụ Igbo mhm. ka onye ọzọ mhm. maka na ndị nwere obiọma ebe ESN nọ chiri ihe o kama ọtụtụ na-ajụ ajụjụ na-asị ihe awụ eh, eh, ịga gbakwuru ha mụ na ọ na-aga otu ebe mhm. tụnyedụla na n'ọnụ n'ihe ahụ ESN mm. n'ala Igbo ESN ọ ga-adị n'ife nkwulu na mbụ ya na enwere akpara akpa bụ eji lara na ya wute maka na onye azọtara anazọ wute prayọriti akwụrọ ife nji ekwu uwu na anyị ekwuo onye ugboro dị na ESN awụrọ ajọ elulo ọ ife dị mma ọ bụrụ na abala aba maka na ife ESN na-ekwu na ha dị na ya ife ha chọrọ nwoke ọ ga-esi dịrị ndị bi n'ụzọ ebe a n'Igbo dị mma etu a ga-esi wee chekwaba ha maka na ndị na-asị na ha na-echekwa ha nọrọzi ya na dịka mbụ agụ nọ na awara atụrụ ka ha nwa chekwawa ha ebe ha nọ mefie maọbụ ebe nche ya bụ ife esiwo wee daba bụ na akpara akpa wee larụ n'ute ọ dị ka nwoke bi na biya anọkata ofu ụbọchị agbata obi awaba agbabata site na nwunye ya deme ọfụma na ya ya amụgosi nwunye ya na ya akụziri ya etu ọ ga-esi wee na-eleto di ya anya ọ fịara arụ maka amarọ m ife ibu n'obi ọ m jebe afịa rapụ gị na nwunye m ịkụziwere ya kedu akpa amamụ nke ibu n'obi karịa ife ịgwalụ ọ bụrụ na anyị gbara akpa nzi gị na-ekwe ife nchọ m afịa ị na-ele ọ bụrụ na anyị akwụ mhm. ụgwọ ọ bụrụ mhm. anyị amanụ na aka akpara akpa ọ ga-awụ asị na ife dịka oge a wee ruo oge a ka anyị ejibe ife ọrụ mmanụ na ọnwụ na nwere onye ọzọ mmasị ya nọdịrị ka m fụ ife na-eme okwe m na-eji mhm. mana nke ịbata ịgwa m ka ị ga-esi mie na-agwakwa m ma nchọrọ ya ma na m achọrọ ya na aya ya emenata ọ ebe aha ka nsogbu dị maka na ndị Igbo achọkwalụ ọdịmma ha ee ha chọkwalụ ka echekwaba ndụ ha na akụnụba ha ee ha chọkwalụ ka akụlụ mmiri nọgbu iko ee ESN na-agwa anyị nọ ife ha chọrọ ife o ji dị njọ bụ na o ndị nọ etinyelụ nchekwa obodo na obodo ife n'aka mm-hmm. nwekwanụ ndị obodo na-asị ife unu na-ekwu onye ya emie ebe unu si na unu enwe na ndị na-emie kedụzi ka ọ m sikwa n'ọkụ mba m si na fry pan mbanye n'ọkụ m si na nke ndị polisi ma amara ebe ha si wee tụbata ha be anyị nti ikwu ya n'aka ndị ma amara ihe ha na-akọ na ịchọ ya esime ọ bụrụ na ESN ga-abụ ndị na-echekwa obodo ọ a ga-anọ ala baba obodo ekwelu nọ ndị a bụ ndị etinyere ọrụ ahụ n'aka ka ọ ghara ịbụ ESN si na ha na ete nke a ofu ụbọchị asị na ndị ESN na ndị vigilante na-akụ ọkpọ maọbụ na ESN na ndị ebube agụ na-atụ ọkpọ maọbụ na ESN na ndị na-eche gọvanọ maọbụ na ndị bobalụ maọbụ na ndị ile ọ bụrụ maka ka ndị ụzọ ndị ụmụnne anyị si na nke ha wa moteku anụrọ m na ndị ọzọ pụtara si na na-ekwuo nke ha ọ bụrụ na ka a na-akọ ife a nọ ife anụrụ na-akpa akpa ma ndị gọvanọ mhm. ndị ọzọ apụtasị yes na ha na n'ọkwa ụmụ okorobịa a na-akpọ ESN nọ ha nwabụ ndị enyere ife a aka ka nke ọnụ ka m bịala obodo ebe m bi na Chicago o nwere ebe a na-akpọ Cabrini Green ya asị na-ada aga aga polisi bi n'obodo ahụ ndị na-enyere polisi aka bi n'obodo a ha anwaana ife na-emebi anakọta ndị onye nọ na onye omume ya Chicago mgbe ahụ kwuru ya bụ ife nye ndị Nation of Islam na akasị ha ngwa ụnụ ka ọ dị n'aka iche eme kparara m na Cabrini Green Nation of Islam ga-ebu ụzọ mara ife na-eme chekwaba ya tupu polisi bịazie ọ bụrụ enye ha ma na-akọwazi ka ife si eme ka ka e esi eme mana ọ bụrụ na Nation of Islam kuni maka mgbe ahụ ife na-ada ọka nkụ na ụzọ ebe ọ bụrụ na ha biri n'onwe ha tupu enye ha ikike gbada ebe ahụ si na ọha bụ iwu na-edebe ọ polisi bịa na ha akpọwa mgbọ ife na-ekwu na ife akpala akpa ụka akpala akpa bụ isi ka eji ekwe na mm-hmm. ife ha bụ n'obi ọwa ezigbo ife ebe m na-ele anya na ya ọ dịkwa ka mana ịma na agwa otu onye fụrụ na agha na ife akpala mm-hmm. akpa ọ ga-adị izi m wee sị es nọ ESN mana kịta ebe m kwụ mmasị ESN ha ṅụọ mmiri oyi anọla ala ọ bụrụ nọọ ebube agụ ka ndị be ka ndị ebe si na ha ga-eje ndị a nwere obi ichekwaba obodo nọ na ESN banye ebube agụ ọwụkwa nnọọ vigilante abanye vijilante ma ha wuru mee ife ha budo obi mana ọwụkwa nọọ ka nke ha ka ha kwụrụ kwụrụ na ha nwa nọdụ ndị ọzọ a na-ege ha ntị ndị na ha na-akpa ha ma ọ na ha ga-eme ife mmadụ niile bụ n'obi ọ ya dị etu ahụ ruo mgbe akpara aba hmm. ịma na ọ nwee ife obodo ọbụla ji wee fili isi ya bụ ifefe ji kpọrọ ife okwu ifefe ji eme ife etu isi kọwa ya maazị oke maka na a sị na anyụkọ mamịrị ọgba ụfụ tupu nwoke na nwoke na nwoke bụa maọbụ ịtọ agbakọ nyụkọ mamịrị etu ndị Igbo si were elu ya wee tụọ anya bụ ilu wee kwuo nya bụ okwu ọ ga-adị n'alụ mhm. maka ọdụrụ ọbụrụ ife dị ọbụrụ ife ga emefecha mhm. anyị nwere ọtụtụ ifemego n'ala Igbo kwesịrị ịkụziri anyị ife eto m nọ Ọnịcha inwe ike ịkpọm mata bọị o nwere mgbe ịbata n'Ọnịcha mgbe a sị na otondo ma ndị niile na-ezu ndị na-agafeta n'Ọnịcha amarụkwụrụ ndị ọmata wee gbaa izu si gịnị ọ na fa ga-abụzi ndị nche obodo fabido si na a na-achụ ndị ori mee bọis ochebe emesịa kurisie efe ndị mmadụ onye ọbụla na-akụ aka si gịnị na-achụgo ndị ori niile na ndị ori agbafusigo ọ tere aka tupu ịmalite a na-eme anyaba ndị ọmata yabụ ị na-agazi n'ụzọ ọnọkọta agbabatazi mbado ego na-akịrị nọ na shedi ga-agwa ego na ị ga-atụta eji eje ka afọ onye anya ma ọ ka afọ onye anya tupu ị malife a na-eme ọmata ekpere mmadụ na ọmata na mbata si oke na oke na na-eji ekpe na ọmata na ịṅụ ofu bọtụ m akpọ ọghụ ikpe emedịkwa amaghị ikpe ụfọdụ akpọrụzi anọkọta si na achọba na enyere onye ọrụ ụtara. olisi eh, e, e, e, wee jebe osimiri hmm? ọbụla etu akaba si na ndụ mmadụ n'iyi ọ mata gaa bakasi bịa mhm. na otupu bakasi abịa ndị masọb asị gịnị na ọbasọb masọb tupu ị ị na-eme ndị masọb tụba ịpụtazia n'ụzọ fa anọchie ụzọ si na a na-atụ ego biafra na ị ga-akwụ ụgwọ ayamafa onwezi onye ebe ọbụla ị kụrụ ntu kụọ kpom ndị masob abịa saa aka si gịnị na a ga-akwụ ụgwọ ana ịnapụ ndị yutu abịa maka na ife na-eme n'obodo enwerozi ọchịchị onwerozi ndị na-eso usoro maka ife niile a na-aghasasịfụ kịta ife niile a niile ebunyere egbe ma ndị bụrụ n'onwe fa ma ndị bunyere onwe ọ ndị mmadụ ọ ụmụ Igbo ụmụ nwaanyị Igbo ụmụaka Igbo ụmụ ikorobịa Igbo ndị nna ndị nne ga-atata ntụ ya ga-atata kọnkịrị ya maka ife ị ga-afụkwa bụ na emesịa onye ifụzi ọnọdụ n'ụlọ si ịmakwụna anyị bụ nke dị nke ịmakwụna anyị bụ nke onye abụ a na-anakọzi ndị mmadụ ụtụ etufu bụrụ na onye gafee polisi ọ gaa mobail ịgafe mobail gaa amị ịgafe amị gaa nevi ịgafe nevi gaa vijilanti ịgafe vigilanti gaa matiko gaa mm, ebube agụ ịgafe ebube gaa esl mgbe afọ obodo agha na obodo aghasa gị ọ ka o jidi mkpa ka anyị ghara ịdị ka ndị enwero amara ife nke a wụrụ nkata anyị na-akpa maka ndị ka ji egbe ma anya enwekwara ọtụtụ ndị ọzọ maka enwere ndị enwere ndị uche ha wụ na te okwu ka 2023 na onye Igbo zọta ọchịchị mechie ihe niile Obe ndị ọzọ uche ha wụ na mgbe um, ndị ọzọ uche ha wụ eh, ndị MMM na anyị na ndị agbata obi anyị ga-agbakọta ọnụ wee gwazie ndị eh, Fulani ha nye anyị efe ka anyị mara ihe anyị ji onwe anyị hmm. ihe a niile nke na-aga eh, ahụbeghị mgbe otu a na otu a ga-asị ka anyị gbakọ ọnụ ka anyị nyụọ mmamịrị a ka ọ gbaa ụfụfụ onye ọbụla na-agara n'oke na-aka na-akacha ike refat ile anya ọtụtụ n'ime ha na-enwe ọnụma ebe ime ha nọ um, ife a na-azọ ofu ife a ka a na-azọ n'obodo Naijiria mm-hmm. mana mm-hmm. ihe a ga-eji gị maka ọya wụ nsogbu nsogbu dị hapụgodu mba ndị ọzọ mezuru Naijiria maka ka anyị dewe n'ala Igbo ile anya n'ihe a niile otu ihe dị jikọtara ha ọnụ onye ọbụla chọrọ ịzọta nke ya wụ o ka ọ bụrụ na ọ ya nọ n'elu hmm. ahụbeghị m onye na-aga ihe a sị ụmụnne m bịanụ ka anyị gbakọọ butuo enyi ya nọ unu chere ka mụnwa butuo ya mbutuzie ya mee ya tụzi ụlọ bịa n'usoro rie mgbe ahụ mụ jiji mụ mma nye gị gị mara nke ị na-eri echere m ọya wụ ihe na-egbu Igbo taa hmm. onwe na echi ịnụ na ndị iro anyị meriri Igbo ọ maka ha mm-hmm. eji e merie anyị n'ihi na e ana m eche mgbe ee ada ama ama e, gọvanọ Ebonyi steeti mgbe ụmahị meghere ọnụ si enweghị okwu na-esere anyị na ESM. enweghị okwu na-esere anyị na na-eme ka a ihe mere ya mmụọ na-eche ka m nụ ebe ugbu ahụ gara n'ihi na ọrụ na Igbo ga-adị dọka dọka dọka dọka niile a ga-akwụsị hmm. maka lee onye ọbụla na-azụ ọchịchị na-azụ ọchịchị na-azụ ọchịchị ị ga-anọ na-azọ ka ịdọbiri ebe a ka ịdọbiri ebe a mmadụ abata kpụkọrọ ihe niile pụwara onwe gbawazie anyị niile aka hmm. n'uche m o mgbe anyị nwabu ndị na-agba egbe ọnụ enwere ihe ọzọ a ga-emenwu o mgbe anyị niile ga-ebido uwe ekwuchiwe ya ike ma gọvanọ ma ndị MMM ma ihe ọbụla kpọrọ onwe ha mm-hmm. ma Nnamdi Kano na iPOP anyị achọzighị ịnụ onye ọbụla na-agara onwe ya anyị chọrọ ịma pụta anyị ga-esi gbakọ ọnụ ihe ọma mere ya ka ọ gbaa ụfụfụ ma ya bụrụzie na enwere onye wepụrụ onwe ya si aga m esi mm. ọ wuchere n'ihe a Onye ọkụ ewe ogene nasimekunekuna nasimekunekuna nasimekunekuna nasimekunekuna onye kwenekwuo ajụjụ ajụra mma ịma na maazị oke hmm. igbo igbo igbo fịara arụ maka na etu Chukwu si wee debe anyị na etu anyị si wee kwe onye kwe ji ekwe ana onye ọbụla nwere uchi nke ya o nwere ofu ji tupu tupu ebe Chukwu dị bụ na Chukwu mana onye ọbụla nwere uchi nwee mgbu ebe ọ debelu chi nke ọ na-efe ya na nwoke tota tụ na ya efe nke nna ya na-efe were obido nke hmm. ife ife ahụ ji ife ya rụwo n'ebube agụ na-eche agụ eziokwu mana ọ ife aha na-enyere anyị aka ka ndị Igbo nke na onye ọbụla bụ Uche chewa akpa onye ọbụla onye ọbụla nyalụ nke melụ mm-hmm. na onye chezie nke kịta bụ na anyị na-ejizi egwu egwu n'ụmụazị na onye kwụrụ ọtọ akwatu onye n'ọsọ mụbụ eze ga akpụ ọtọ n'ụwa wee na-etinye n'uche nke anyị ya na onye ọbụla chọrọ ka ọ bụrụ nyanwa na-ekwu n'igbo nke ntolu eziokwu na enwere nkọwa na-agwa dị ya mana ekwuo na igbo ama eze anyị ghọtara ifo ọpụta ọpụta ha na enweghị eze n'igbo nọọ na o nwere ofu onye a na-akpọ ọnụ na-ekwuru na onye kwuo ọrụ ọrịa n'uche onye ọzọ ekwuo mana tupu e a nọdụ n'izu tupu esi n'izu pụọ ọ ga-agwa akwụcha n'onu n'onu ahụ agbụba mmamiri ọnụ amịna agbụba ekwucha n'onu n'onu akpa zuo nkata n'izu enwuo otu okwukwe onye ekwerozi ọ bụrụ na o kwere n'ụtọ okwere ọchịrị ndị nke esi ebe ahụ pụọ mana nsogbu dị kịta bụ na onye ọbụla chọrọ ya kwuo ife ọsọrọ ndị ọzọ ha buru n'obi na ekwuchakwana na ya kwuo ewepụta ego tinye na ya onye nwere ego na ọnụ ya ya eri ya n'okwu na onye tinye ego okwu ya wee dabata hmm. mgbe mgbe anyị na onwe ndị na-asị na ha kwụrụ ọtọ okwu ha kwụlụ ọtọ nke kịta bụ na onye tinye ego okwu ya na isi ESN na ha ga-edozi ka ha na ndị ọha na eze maọbụ ka ha na ndị ebube agụ maọbụ ka ha na ndị gọvanọ maọbụ maọbụ ndị IPOB na masọbụ ka ha doo ka onye ọbụla na-ekwu ofe ife kpela arụ maka na ha bụ ndị Igbo mana ife dị mma ka ị cheta bụ na ọ bụrụ na anyị ọ na anyị nwere ofu ife anyị nchabụ n'obi na onye bụ enyi gị bụ enyi gị na onye bụ onye iro onye iro gị bụ enyi gị ya na ọ na anyị ekwere na anyị ga-akwụkọ ọnụ bụrụ ofu otu na anyị ga-enwe ofu okwukwe maka na obodo enwere ofu olileanya na ala n'iyi ama m ka m kwukwa ife ọzọ ndị na-agụ Igbo Baịbụl na ilu 19 29 ebe ọ na-ekwu maka ya a nation without a vision perishes ọ na-awụ baịbụl igbo ọbụla mfụ nne anya na ya ọ na obodo enwero ndị amụma na-ana n'iyi ọ wụrụ eziokwu obodo enwere olileanya vision olileanya ọwụrụ amụma vision maka ndị pastọ ya bụ ụnịa n'ụtụtụ echi vision awụrụ amụma vision bụ olileanya ọ bụrụ na e nwee won vision ma IPOB ma ebube agụụ ma ndị gọvanọ ma ọ bụ ọha na eze ọ onweghị ife kwụsịla anyị ije ebe anyị na-eje ka m akwa na baịbụl ọ bụrụ na unu cheta ebe na-agbagwoju anya na baịbụl mgbe a lụrụ baịbụl ọgụ nke mbụ a na-akpọ baịbụl ndị na-alụ ya kwuru na ha ha nwere ofu olileanya na ha ga-alụgide ife a wee rue n'eluigwe e eluigwe ife Chineke kwuru uwo na ifuru ka ndị aja na ha dịkọsịla ọnụ na ha nwere ofu olileanya na ọ bụrụ na arapụ ha na onwere ife ha na-enwe ike na onwere ife ga-adịrị ha e, afịa ha arụ ime mm-hmm. ịgụọ ya ọ dịka Chineke na ọ dịka Igbo a na-enwe Chineke na ndị a amara ihe a na-eme enwere m nkọwa iche n'ihe ihe ọ na-ekwu uwe na ha nwere ofe olileanya ha dịkọsịrị ọnụ na o nweghị ife ga-akwụsị ha ime ife ọ bụla ha chọrọ ime mana nu ka esi emefusi awụ akọ na uche ya na-alụ ife enweghị isi kama a ya ahapụ ha ka ha na-emefusi ebe a ka etinye ha asụsụ dị iche iche na o nwere ike na diversity a ya enweta enyere ha aka wee chọpụta ebe a ya eme bara uru enwee tinye asụsụ ọzọ mana Chineke emeela anya anyị na-asụ ofu asụsụ nwee ofu omenala na ọ bụrụ na anyị nwee ofu olileanya sọsọ ewe ife na-efu na o nwere ife ga-afịara anyị ime mana ife na-egbu anyị wụ na olileanya anyị jiri o nwere ndị chọrọ ka ha wụrụ eze nwee ndị chọrọ ka ha wụrụ ndị nnọchite eze nwee ndị chọrọ ka ha na-egbu akpa eze nwee ndị chọrọ ka ọ wụrụ na ha so na ndị na-ekwu onye ọbụla ya enweta ife ọ na-achọ ọ bụ na anyị nwee ofe olileanya. ọha na eze ga-anọ aịpa ọbụ ga-anọ ma asa ga-anọ ancha niile ga-anọ maka na ka ị anya e, e, e, ife Chineke ji mara anyị ọmụmatụ ka ọ kpọrọ ụmụ Izrel sị nọ nke ya adụ ụmụ nwoke iri na ibụọ mere ofu mba ka ha ncha ha wụrụ iri na ibụọ ha ncha ha echeka ofu uche nya onye ọbụla nwere ife bụ mkpa ya mana ka ha sịrị na ka Chineke si ha n'ụlọ si Ijipt na ha chede ihu ebe ha na-ana onweghị ife kwụsịrị ha mgbe ọbụla ha dịkọsịla ọnụ ha na-emekọsị ife ọnụ mara ebe ha na-eje onwere ife kwụsị ha na-agbanyeghị na ha awụ mba iri na abụọ Igbo na-asụ n'onu n'onu mana anyị bụọ ụkwara ọ daka ofu ebe ife agara ebu n'obi mba okwu dịka ifie maka na ị na-anya n'ala Igbo <laughs> ọtụtụ obodo ọtụtụ otu nọ n'ala Igbo enwere ụmụada enwere ụmụ ọkpụ enwere ndị ọgbọ enwere ndị otu nwee ndị ụmụ nwee ee eh, ọtụtụ mmọnwụ nwee ọtụtụ ebu onwere ụdị otu a dịrọ na obodo ọbụla ịba mana obodo niile ife niile afọ na-alụ ofu ọrụ ichekwa obodo ifuru obodo gaa n'iru mana ife na-agbazi ngalị kịta bụ onye ọbụla nọ n'ụdị na ike nọ nka maọbụ nka maọbụ nka em ndị bụ ndị gọvanọ ayịyọ ka nna ayọfa ndị nọ n'obodo unu ejikwana oyibo tụba ya fa na igbo kpọọ igbo kpọkụke na igbo ka agbakọ ọ bụrụ ndị bishọp na ndị ụka ịkpọọ tiefa ụtala ka agbake n'izu ọ bụrụ ndị PG kpọọ ka unu nọrọ ka a nọ gbaa izu ọ bụrụ ndị afịa ịkpọọ ọ bụrụ ndị ọchọ pasinja ịkpọọ maọbụ ndị keke maọbụ ndị ọkada ọchọzi ọkpọ ndị mahadum ndị ka mmụta atụgharị ya azụ mana ya ma m nọkọta gwa nkịtị ikenye anọrụ n'ụlọ ewu a na-amụ n'ọbụla maka na ife Igbo nọ na ya kịta n'ike ịnọ n'ụlọ ọtụtụ ndị ikenye n'Igbo kịta abụrụzi mgbe ị ga-abụ a na-ekwu ana ata okwu alụ kịta bụ kwue nietija kịta ka ị ga-arụ ụlọ maka na ikwughị ekwu mere ọnụ anụghị anụ mee ntị ụmụaka ndị yunivesiti ma ụmụaka okolobịa ụfọdụ ndị na-apụtalụ n'ụlọ akwụkwọ na-achọ ọrụ kịta abụrụ mgbe a ga-egobi bụ ihe egbe ka ije gbagbuo onwe gị nke onye bụ egbe egbugo onwe ya nọọ ịlụzie afọ afọ atụwa ụgba onye bunye unu ka unu jechaa onye unu ga-egbu unu arapịa kịta bụ oge udo ka anyị chịkwagodo obodo anyị maka na anyị mebie obodo Igbo onwekwa ebe ejekọ mgbe ije ịgba oru na mba ọzọ dịka onye onye refuji mgbe a ka ị ga-eji gbanụ na ụwa siri ike maka na nke nye bụ nke nke anyị bụ nke anyị nke njika ka anyị zọpụta n'Igbo tie emezina n'ụdị na nwee mba ọzọ ọ bụ ọmba anyị obodo anyị ndị anyị nava na-eme ọ dị ọdụ fịara arụ ịjụfa ajụjụ kama na ndị ezipụ ịjụ ajụjụ afọ maọbụ na kọngres onyeabụ ndị House of Assembly na ndị Senate mechiri ọnụ ndị bụ ndị nọ na kabinet Buhari bụ ndị Igbo ezivezi ezi ofu steeti ọbụla nwere mmadụ na-abụ panata uno si ajụjụ kedu ife unu na-eje kedu ife anyị na-ebe ka ejekọ tijuwekena ajụjụ afọ tijuba ajụjụ tijuba ajụjụ na ajụjụ a ka e ga-esi wee nweta ife a na-achọ obodo ọbụla jụba ajụjụ ndị ụmụnna gbakọ ọnụ jụba onwe na ajụjụ kedu ife anyị ga-eme etu ife si etu akwụrụ ka anyị ga-esi chekwa amanna kedu ka anyị ga-esi chekwa obi anyị kedu ka anyị ga-esi chekwa obodo anyị kedu ka anyị ga-esi nọdụ nọpụ na mmiri eluru anyị na anyị manụ na mmiri nchaba anyị anya ọgwụkwanụ ka ọ ra n'ọnụ ịma ihe na-ewute m na nkata bido ha latọwa ụtọ gị ile anya oge ọ bụrụkwa maazị ọ bụrụ ụkọchukwu ọkaigbo ya azị ọ na-akụzikwa apụkwarapụ ịchịkọ nkata ịkpara n'abalị a anyị na-ekwunu na nsogbu nsogbu nọ n'ala Igbo ezigbo nsogbu nsogbu nọ na Naịjirịa niile kama ee uche anyị nọ n'ala Igbo e nwere ihe mere eji atụgbu ndị Igbo ụjọ maka mba niile nọ na Naịjirịa otu ihe ha ji ana na-aha ahụ anyị n'anya so wuru ụjọ a na-atụ Igbo ma ọ na-adịzi ka ugbu a ikuku ekuole hei ihe ahụrụ arụkwahụ mma nkata anyị na-akpa n'abalị ahụ na ojii agbapụla ọ bụrụ na achọghị ihe e mere ihe a ngwa ngwa ihe nwere ike imebi ruo otu ọ na-agaghị ekwezi mmekwata mhm. ọtụtụ ndị ọ bụrụ ma ndị ọ na-agbawa obi o siri ihe n'ala Igbo ọtụtụ ndị Igbo ihe a na-eme n'ụlọ na-ewute ha ma ndị bi n'ala Igbo ma ndị bi na mba na ihe anyị na-ekwuzi iwu o wutechaa gị na mmụọ ele otu ị ga-esi mee ka inyere aka mhm. maka ọ mmadụ ga-arụ ọrụ e ga-eji zọpụta ala Igbo anyị na-asị ọtụtụ ndị wepụtara onwe ha si na ga-arụ ọrụ ahụ a na-ele ha obi ọ ha mma e nwere ihe maazị ee eh, ụkọchukwu kwuru nche dị ezigbo mkpa ya wụrụ okwu o kwuru maka vishọn hmm. olileanya maka ọtụtụ oge anyị na-abịa a na-asị ala Igbo emebiele ụmụazị ike ọ bụrụ na nwatakịrị gbara afọ ohu afọ n'ala Igbo taa mm-hmm. elee olileanya gị elee olileanya gị ọwa ọrụ ka ị ga-enweta ka ọ nwaanyị ka ị ga-ahụ ego iji lụ ọrụ na nne na nna gị eji ha akụ na ụba ka ụlọ ka ị ga-enwe ike kwaba n'ụlọ biri ọfụma ya esoro wuru nsogbu anyị nwewu ndị okenye gbakịtara azụ ọnya butere ihe hmm? n'ihi ya. obodo nwere olileanya bụ obodo na-achịkọta onwe ha ụmụazị nọ n'ala Igbo na-elugharị ebe niile taa elee uche ha ebe ha ga-anọ afọ iri taa ọgụ afọ taa ya wụ na ma okenye ma nwata nnukwu ọrụ dịrị anyị e, ihe ga-ebidogodu ka a mara ka e ga-esi tupu itiri agba fainali ka agụdo ewu ojii akpọbata ya n'ụlọ maka mm-hmm. chi ele. Mm-hmm. ma mgbe a na-ekwu ihe a ọ dị mkpa ka anyị na-akpa Eledị ụdị ala Igbo anyị chọrọ ele ụdị ala Igbo anyị chọrọ maka ihe anyị bi na ewu awụ, ala Igbo ndị Awụsa chọrọ ka anyị nọrọ na mm-hmm. ndị Fulani ma anyị nwawu ndị Igbo n'onwe anyị ele ụdị ala Igbo ọ ala Igbo e ga-eji na-egbu sarin na-egbukachiri mmadụ ka ala Igbo mmadụ ga-aga tọrọ mmadụ e, e, ele maka mm-hmm. iwu agada gbachiri ụzọ mm-hmm. ka ala Igbo ọ ga-wee weta nri ga-ezuru ọha gị rie naanị gị mhm. o ole mgbe e ga-ebido kpawa ụmụ nkata akpashiwe ya ike n'oge na eh, ihe dịka ọnwa ole na ole gara aga anyị ekwuola okwu maka ahịara deklarashọn mhm. ya wụrụ mgbe Igbo na ndị agbata obi ha gwara izu wee na-asị lekwa ụdị obodo anyị chọrọ ibi na ya mhm. ka anyị na-alụ ọgụ na-asị otu anyị ga-esi chekwa obodo anyị katụma ndị gụtara akwụkwọ ghọtara ụfọdụ ihe a ka anyị na-alụ ọgụ otu e ga-esi chụ ụchụ nọ n'ala Igbo ọ dịkwa mma ka anyị na-eche ụdị ala Igbo anyị chọrọ ibile ma azọta ya hmm. ana m ekele ndị niile gere ntị n'abalị taa nọ n'ụtụtụ n'abalị ebe ọbụla ị nọ hmm. ana m echetakwere ụnụ. Eh, katụma ndị nọ na Fesbuk unu dekwe anyị na-ahụ anyị na-ahụ ọtụtụ ndị derenu hmm. eh, kelekwere m maka eh, contributions ụnụ maka agha nwụha ọkachamara ọgbakọkwa tụọ alo tụpụta ya ihe dịka ọ dịzi ugbu a ana m asị ndị mụ na ha nọ kelee n'ụlọ ndị anyị na ha kpara nkata taa maazị oke nta anyị achọ ọnụ maazị odeluga igbe anwụchuna onye na nke onye na nke biko taa n'anya onye ndị iru gbara gburugburu